ebe igbo ya maalụ unu mma ife mbubia bụ infọmeshọn amami na aghọta na ịma na adị m adị mana nke a mbịa bịarata adị siriọs gee ntị ee biko ị na achụ ụlọ ọ bụ na-ebu nwoke dibia ụlọ ịchịkọsị ụmụazị nwee meid n'ebe a ị na-achọ ụlọ achọzi n'ụlọ n'ebe ịma na like ebe na-ebịa na blọk ya osi okucha mmiri ma ụdị ogbe a ogbe mmiri ọ da adị mma o nwere reason maka ife mee nya ka anyị wee sị ka m wetali unu this morning information bụ power ịghọtago o wee bụrụ na ebe nchọgalụ mmadụ oyi nwoke na that kind of area kwa ịghọtago so mbata ebe a bụ face me I face you ka ebi ebe a oge nlebata n'anya fụ ka ebe a dị ndị na-ezi anyị nya anyị nọgidegozi luzie tiri point n'ike agwụgwọ ọma anyị ọbụla jos gbọtọrụzie na mmiri na-ezo nchọpụta na ya daa na ya na-eri mmiri so mụnwa anọkatife nna anọ bụ pam pam pam pam pam mbịakwa ntị gbakwa nkịtị yetego mana the place jụrụ ezigbo oyi due to the environment yetana so nwere one small girl ọ maid ka ọ bụ ha bi na next door so the maid e, e, ọ nọkata welite onu ọzọ ajụjụ ama nnọọ antie na-ajụ ya ajụjụ so ndị ebi ebi amalugo na ebe a na-eri mmiri so n'ime rumu ndị a fadebechala ụmụ ife ji echekọ mmiri echetego so ọ dị mmiri na-atụnye na detin mgbe a ka m na-anụ na-eme pam pam pam so obere nwa a na-abụ nakọta owe ọ zara ajụjụ a two times ibe njekwu ya bụ ka ịge ntị ọfụma maka ndị maid ma ndị madam echetego so nwata ewelite onu za anti ajụjụ ọ bụ na oge a anti ee ọ tụjụrụ ya somu ya mmegharị ọ bụrụ na ọ bụrụ na dị ọ ee anti ọ so emenụ ka mmanụ nke bụ na ọ tụjụrụ etego anti ya mesịrị las las tie edimedi ihe kedu ife ị na-akụrụ nwa gị na ya bụ ife yetego kedu ife ọ ọ sị m na nwa ya rapụrụ ebe a wee nọrọ n'azụ ụlọ wee na-asa akwa nọkwa nwa nọ na-ebe akwa sinsi na nwa nọ na-ebe akwa sinsi na ọ na-ebe ya nwa na-agwa ya si ya nwa a na-ebe akwa ruo nwekwara ebe ka maid ya nọ wee sị ya mana ọ bụrụ nke iji ọ m onye ọkaba ụmụazị na maid nsị na ya bụ na ihe ezi na ọkaba ụmụazị ọ sị m na onye dị so mkpọzie obere nwa kedu ihe gịnị mee ọ na ya na ntị ya na-ajụ ya ajụ na ya na-asakwa ya na ọ ya bụ mgbe ọ na-asị ya na ọ tụjụrụ ebe a ịghọtago nwesị oke na maghọta ma nwa na-aza m ajụjụ a na-amakwa karịkarị mfụ na ọ bụrụ ụjọ na-atụ ya kama na oyi nchọpụta na oyi dịrị mana mmiri izo mana ọ tụkalị saịdị ha na oyi oyi dị nnọọ mana ọ tụkalị saịdị fa so oge a na-emezi na-aba nwa a werikwa aka ka ọ kụọ ya nsị akụzina ịyakụgburu nwa ịyakụgburu mmadụ nwa akụzina wee tụgharịasị dị mmụọ ọzọ nụ gịnị ka ọ ga-eli obere nwa na-ebe akwa kulite n'ihe enu ka ọ hụ nne kunite n'ụmụ nwa elu ka ọ hụ nne o nwere ebe dịrị ya imere ebe a na-akụ akụ gị kwefe akụgbuo uwe ndị iyetego ọ sị m na oyi ọ na-emekwa karị karị karị karị oyi a so wee sị anti ya akụ ya na ife abụ obere nwa iyotego na asị okenye na ebe a ife dị bịa nke ikpe ife nri a mechaa ọ bụla na mfudie ka ngwa ya ya kwapụ di ya maka na oyi anụnwa na mmiri a maka ụmụazị oyidi mana ọ tụkara saịdị fa ị na-anụ ife na-ekwu maka gị wee na-achọ ụlọ oyidi mana nke ndị a ọ tụkarịrị ya ka ọ ya bụ iche ike ikpe ka ịmakwa ife iyi ekwu na comment section ana obere nwa a, agwakwa anya sị ya next time nwa a bịaba akwa kuniti elu ka ọsịm ọhụ nnie nsị a kuniti elu ka ọhụ nnie nsị a na ịlụ gị anti biko gbaghalụ nwa akụzi ya ebe ị na anya fụ na ife eji chedo mmiri o buchara ibu ọ bụrụ ife oge ebunwu ya ka o jikwa gwa osịghị ee na ọ ya maka ị na-ajụ ya ma mmiri a kwanụ mmiri a na-atụ ebe ọsịghị na ọ tụjụrụ ya na ọ tụjụrụ ebe anwa yotego so ọ bụrụ ife ivene mara ka ọ bụrụ ife mmụta nyela ụmụazị medi a ala gwakwa m nwaasị ya ọ bụkwa na ịmụba ife a na-amụgosi ma ọ bụrụ na ị ị ga-atọkwa na ịghọtago ị ga-ana amụgosi nkịta kara arụ ka ịmụta ya maka ọ bụrụ na ị mụtara ya ana ọ bụrụ na ị mụtara ife n'aka nti ị ga-atọkwa na ọsị m na-amụ nsị ọ dị mma n'okwu okwu ebego mana ụfọdụ ndị mmadụ na-ege ebe a na-ekwu kịta ụfọdụ nwere ike gebe larụ ụla ibe maju nna m emụzikwa anya ọ bụ ma mụnwa amụ m ngwa ya maala unu mma na-ewe Igbo